Buru abụghị buru n'isi gbaa ọtọ. Buru abụghị buru n'isi gbaa to carry anything on the head does not mean don't use a cushion on one's head.